ụtụtụ ọma ehihie ọma abalị ọma ụmụ biafra elee ka unu mere n'ụbọchị taa ụbọchị taa ga-amara nwoke mma ọ ga-amara nwaanyị mma elee ekele eme n'ụbọchị taa eburu m ozi wee bata nke ugbu a nke nke na-eme ebe nwanne anyị nwoke bụ Nnamdi kanụ nọ maka na ofu onye n'ime anyị jere jee fụ ya ebe ọ wee gwụrụ nna. o ruru ebe anwa o wee bụrụ na tuberculosis ụkwara nta na o brekiri up that place so now na ebe nwanne ya nwoke nọ na ọ nọ na denja based on that cough na cough anwa so na a na-achọ na-ayọ ka erelizie maazị nnamdi kanu as soon as possible because ebe ụkwara nta ha nọ mmadụ ekwesịdị ịnọ ebe ahụ onye ji oke ekwesịdị ịnọ ebe ụkwara nta nọ so maka nke a ka a na-ayọ ka ndị dị necessary irelizi Nnamdi Kanu ka o relizie ya ozugbo so nke a na-eme ka dismanụ jiri ejeje fụ ihe a o wutere ya nke ukwuu o wee bata wee kwuo ihe anyị fụ ebe anwa na mma wee na-ayọsi ike si na ndị dị ndị dị important na society ma onye ọbụla dịkwa important mana a na-ekwu ndị dị ndị kwesịrị ịwụ ha ga-erelizi Nnamdi Kanu ka o ada place pụta because na ihe a dị very very risk mmadụ dị n'ụmara ịnọ n'etiti ndị nwere ụkwara nta ọ dịrọ mma so ya ka anyị na-arịọ na onye ọbụla tinyewekwane maazị Nnamdi Kanu n'ekpere for God's protection and guidance so that ọhịa ọjọọ nke agadi emetụta ya wee na ayọzi ndị isi ka ha biko reliziere anyị maazị Nnamdi Kanu ka ọ pụtazie from this dungeon has been a long time. Even the word of God said that affliction cannot stand the second time. This is becoming too much and need to put immediate attention on it that they will release Mazi as soon as possible. Also, oh, in my due to um, Ekele Autonomous Community and uh, other things gbasatara eh, Biafra land so ọ na na ịmatabeghị ebe your own autonomous eh, community and eh, ebe your own steeti fọlụ and your community fọlụ ị ga-aga ka ịjụ eze ka enwe ike gwa gị ebe nke ụlọ ụlọ so that ị ga na-esonye na ihe a na-eme ka ọ ghara ịdịla ebu gị n'inyo ọkwa ịghọta nke kasị nke biko cheekịa ebe ị ga-afụ na enwere maapụ redi for biafra land cheekịa maapụ ahụ o nweghị ịgọgụlụ ya cheki maapụ ahụ ma aha your own community ọ n'ime so icheki ọ your own community and your steeti anọdụ ya ka ị nwee ike raise alarm ozugbo ka ị nwee ike correct ya ya alright guys okay be safe right there. Thanks for watching. Please don't forget to share, like, and comment. Follow us for more.